Jenesis isiokwu nke iri anọ na ite naanị site amaokwu nke mbụ. Jekọb wee kpọọ ụmụ ya ndị ikom oku sị, chịkọtanụ onwe unu ka m wee gosi unu ihe ga-adakwasị unu na mgbe ikpeazụ nke ụbọchị ndị a. Zukọnụ, nụkwanụ ụmụ ndị ikom Jekọb, geenụ ntị n'olu Izrel bụ nna unu. Ruben Ọkpara m ka ị bụ, ike m, na mkpụrụ mbụ nke ume m, ọkaka nke mbuli elu na ọkaka nke ike. Ị na-agbọgharị dị ka mmiri, akarịla akarị, n'ihi na ịrịgoro n'ihe na nna gị. Mgbe ahụ, ị mere ya ka ọ ghara ịdị nsọ. Ọ rigoro n'ute m. Simeon na livai bụ nwanne. Ihe nke ihe ike bụ mma agha ha. Abala na izu ha, mkpụrụ obi m. Gị na mkpokọta ha abụla otu nsọpụrụ m, n'ihi na iwe ha ka ha gburu nwoke. Ọ bụkwa n'ime ihe na-atọ ha ka ha bipụrụ nkwonkwo ukwu ehi. Ihe a na-abụ ọnụ ka iwe ha bụ N'ihi na ọ dị ike. Ọnụma ha bụkwa ihe a na-abụ ọnụ n'ihi na o sika ike. M ga-ekesa ha n'ime Jekọb, gbasakwa ha na Izrel. Juda, gị onwe gị, ụmụnne gị ga-ekele gị. Aka gị dị n'olu ndị iro gị. Ụmụ ndị ikom nna gị ga-akpọ isi ala nye gị. nwa ọdụm ka Juda bụ. N'anụ a dọgburu nwa m ka isi woro rigo. O ruru ala, ọ makpuru dịka ọdụm na dịka nne ọdụm. Onye ga-eme ka o bilie? Mkpanaka eze agaghị esi n'ebe Juda nọ wezụga onwe ya. Mkpanaka onye na-enye ụkpụrụ agaghị esikwa n'etiti ụkwụ ya abụwa wezụga onwe ya, ruo mgbe Shiloh ga-abịa. Ọ bụkwa ya ga-enwe ịnya ntị ndị dị iche iche. Ọ na-elibe nwa ịnyịnya ibu ya n'osisi vine Ọ na-elibekwa nwa nke nne ịnyịnya ibu ya n'osisi vine kachasị mma. Ọ sụworo uwe ya n'ime mmanya vaịn, sụkwa akwa mgbokwasị ya n'ọbara mkpụrụ vaịn. Anya ya abụọ na-acha ọbara ọbara site na mmanya vaịn. Eze ya na-enwukwa ọcha site na mmiri ara ehi. Zebụlọn, n'ọnụ mmiri nke oke osimiri ka ọ ga-ebi. ya onwe ya ga-anọkwa n'ọnụ mmiri nke ụgbọ. Akụkụ ya ga-adịkwa n'akụkụ Zaịdọn. Ịsaka bụ ịnyịnya ibu dị ike na-amakpụ̀rụ n'etiti ogige atụrụ abụọ O wee hụ izu ike na ọ dị mma. hụkwa ala ahụ na ọ dị ụtọ O wee chebe ubu ya ibu ibu wee ghọọ onye na-efe ofufe Oru. Dan ga-ekpepụta ndị ya dị ka otu n'ime ebo niile nke Izrel. Ka Dan bụrụ agwọ n'ụzọ, ajụala n'okporo ụzọ, nke na-ata ikiri ụkwụ ịnyịnya arụ, onye ọ na-ebu wee daghachi azụ. Nzọpụta gị ka m cheworo Jehova. Gad, ụsụ ndị na-apụnara mmadụ ihe ga-akpagide ya, ma ya onwe ya onwe ya ga-akpagide ha n'ikiri ụkwụ. Asha ka bụba si apụta bụ nri ya, ya onwe ya ga-enyekwa ihe ụtọ dị iche iche nke eze. Naftali bụ nne ele arapụworo arapụ, bụ onye ahụ nke na-enye okwu ọnụ niile dị ụtọ. Nwa osisi nke na-amị mkpụrụ ka Josef bụ. Nwa osisi nke na-amị mkpụrụ nke dị n'akụkụ isi iyi. Ụmụ ya ndị inyom na-arịbiga mgbidi. Ndị ọka ụta mere ya ihe ilu. gbakwa ya akụ! kpọkwa ya asị ma ụta ya na-anọgide n'ịdị ike a gbakwara ogwe aka ya abụọ ume site n'aka dike nke Jekọb n'ebe ahụ ka onye ọzụzụ atụrụ si bịa bụ nkume Izrel site na Chineke nke nna gị ya nyere gị aka Na onye nke pụrụ ime ihe niile, ya gọzie gị: ngọzi niile nke eluigwe site n'elu; ngọzi niile nke ọgbọ mmiri nke na amakpụ n'okpuru; ngọzi niile nke ara na nke akpa nwa; ngọzi niile nke nna gị adịwo ike karị ngọzi niile nke ndị mụrụ m rue oke nke ugwu ebighị ebi. ha ga adị n'isi Josef na n'ọpụ n'isi nke onye ekewapụrụ n'etiti ụmụnne ya. Benjamin bụ wolf nke na-adọgbu anụ. N'ụtụtụ ọ na-eri anụ ọ dọgburu. N'anyasị ọ na-ekesakwa ihe ọ kwatara. Ndị a niile bụ ebo Izrel iri na abụọ. Nke a bụkwa ihe nna ha gwara ha O wee gọzie ha onye ọbụla n'ihe nke dịka ngọzi ya si dị otu a ka ọ gọziri ha o wee nye ha iwu si ha a na-achịkọta mụ onwe m na ndị nke m n'ala mmụọ lienụ m n'ebe nna m ha dị n'ọgba nke dị n'ọhịa nke Efrọn bụ onye Het n'ọgba nke dị n'ọhịa Makpela nke dị n'iru Mamre na Kenan, nke Ebraham zụtara ya na ọhịa ahụ n'aka Efron onye Het, ka ọ bụrụ ihe onwunwe nke ga-abụ ala ili. N'ebe ahụ ka ha liri Ebraham na sarah nwunye ya. N'ebe ahụ ka ha liri Isaac na Rebeka nwunye ya. Ọ bụkwa n'ebe ahụ ka m liri A zụtara ọhịa ahụ n'ọgbọ ahụ nke dị n'ime ya n'aka ụmụ Het. Jekọb wee nyebie ụmụ ya ndị ikom iwu, chịkọta ụkwụ ya n'ihe ndina ya, kubie ume, e chịkọta ya na ụmụnna ya n'ala mmụọ.